gbaa m nkwụ nye dozie m anya odo m anya na m inu ụwa amalụgbo n'itie na m ife spana spana <laughs> nna anyị kwula nwoke ike eh, kedu ebe ọ gara n'ọga nna m ukwu eh, eh, nke ọ bụla ọ jebere n'ịkpọ jebere n'ogwe nwa ife a na-aga n'erigova na agwa spana ihe mere o nwere ka o m nwuhe dị m ije mana ya bụ onye nna rụrụ ala o butezie ya mana oke o si dapụta o ebe mmeje nwa sị ka buteli afọ na ọgaji na-anọ ka ịlụ ọrụ m ya gịnị ka anyị ame na bụ ụgbọ hmm, m fan belt ya nwere ya ọzọ nwunye belt hmm. kpọọ nwoke m ka ị na-ajụ ajụjụ na ị ga-emenwezi ife a marụ nwunye ana m na njin rụọ njin nwere

Hey! Now, one thousand. Oh, you already said it too much. Manyaki say, Manyaki. Ẹ̀pọ̀ni òkú o. Ìṣe kan mẹ̀yìn. Ọ̀dì ọ̀yìn, ìṣe kan kàkó gẹ̀. Ọ̀ àlẹ́ àwọn bá kàkó. Ìṣẹ́kùnrin yà. Spanner. Biko, lọ́nyà mú. Ìṣẹ́kùnrin yà kún, lọ́nyà mú. Ọ̀gá Jonas. Onye ru, onye rie, onye ru. Ukwu ị na-eti ma a na-apịa dis thing, a na-apịa ihe. Ọ na-apịa atọ ọchịbụ. A palma. Hey! Palama, palama. Panie menu, panie menu. Hey! Panie menu. A palma. Eh, m igo. Eh, breakthrough. original. ee eh, original nwegwu na-ekwenu unu nwe fake sọ chukwu ma akụrụ akụ na tinye n'ime ebe a ọ bụ ndị ọcha eh, anụ ndị ọcha eh, mba chelụkwa ahụ nwa nọrọkwa na ka afọ ọ n'aka ka papa fama gịnị mere na oge ọbụla m gafetara shọpụ ya maọbụ bịa ego ife ma ofu nwata ahụ agbọghọ anọrọ ya nwata m agbọghọ ọzọ anọrọ ya nke a ọnwa nne nwaanyị gbachi aka na ka njụkwuo gị ajụjụ nke m kedu nnọọ ka nwata nwaanyị nwata nwaanyị na-afụ na ebe m na-ele afịa ka o si gbasa gị ka o ka o si wute gị ọ bụrụ na ị chọrọ nwaanyị na ị chọrọ ofu n'ime fa ịgwa m ka m rọtala gị <laughs> eh? ọ gwọrọ maka na eh, omebere na-emetụ m n'obi n'ime ndị ajụ agwago omi rọlụ ofu n'ime ụmụaka ka ịnụba hmm. ka ịnụbịa ka ịmara ịnụgo hmm. nke bụ na ị na-ebo m na m na-achụ nwaanyị apama nke ukwu apama ori ọka digori ori ka ọgịnị nụ ei ọgịnị hmm. daalụsọ o na enye ka inye m ego na enye ka inye m ego ka ichebe na shọpụ gị maka ka m gwakwanụ gị eh? na enye ka inye m ego nye m ego ọ kwanụ maka ezi ọ dị mma ife m chọrọ ịgwa gị bụ na na elu ma na aka m ka gị mma ma ị nụrụ nwaanyị ma ị nụrụ aka nka gị nke a pụta gịnị nke a pụta gịnị ọ pụta na iche na m ada afụ unu iche na m ada afụ ụfọdụ n'ime unu bụ unu bịa unu ejebe eh, eh, pleasure hotel kpọrọ nwa ada jee na-akụ iche na m ada afụ gị mmụọ m ada afụ gị asị mmụọ abụ m onye kweta na ofu nwoke ofu nwaanyị n'obodo anyị a esom na ndị kpọta n'ofu okwu fụọ anyị plesha hotel gịnị toonu chineke toonu chineke toonu chineke m ga-agwa onye isi obodo naijiria ka onye gị ha na-akpọ national award maka ịbụ ofu nwoke ofu nwanyị ka m gwa gị eziokwu ọ bụrụ na m chọrọ ịnụ nwaanyị tata mee ya ozugbo ozugbo ịmakwana na ego dị biko jee na shop jee na workshop kuzie moto na ndị mmadụ buru moto mana bịakwa enyi nwoke biko mụ na iruo na workshop mụ na sisi karịa abịago dokwatalụ m m onye onye ozi kịta ee wuo onye Raffia, Raffia, nem makan. Dem, it's a foolish <clears throat> Hey! hmm, Zito! kau dia, kamu, on. Ah! Japan, orí àdá. ya, Orí ìdàrọ̀, orí ìdàrọ̀. Kébìsì. chọrọkwuo onye bụ daalụ ya sị na mkpọ ọgụ bịa ka i rie nri ya bụ daalụ ị agwa m ewe n'iwe daalụ ka ebe isi ebe ka isikwa enweta ego iji gote ihe ndị a niile ị na-eri <laughs> ime ọma hmm. <clears throat> ajụjụ waya ege ọdụ mma ị chọrọ ịma nwanne m nwoke n'obodo ebe zitere m ego ego zitatara ka m ji gote ife na-eri ya ka m ji eneta ogwe nkịta ịfụrụ ọ dịbụkwa gị mma Eh, ahụta m ncha ọgbaka m ga-etinye anya n'ọlụ anyị bịara ịrụ unu ncha niile a na ọnụ ezuzugharị na gịnị gịnị wee mee na na ọ bụrụkwa maka ịpụ m ụzọ bịa ọrụ ebe a ịmụ ọrụ ka ihe jupụta na agwa m were onwe gị ugwu na ara ara nkịta na-awacha gị anya ka gịnị ghara ime mụ ka gịnị ghara ime eh. mma ewepụtakwara gị anya mma ewepụtakwara gị anya ihe ata afọ nke m eme ihe wepụtara m anya chere kedu anyị ga-ewepụta m afụ bee mbụ gwagọ di m ka anya nke iche iwepụta afụgo m anya ka nke ga onwe ife anya ya emenwu ọkwụ na anya onwe ife ọ ga-emenwu akwụkwọ nga na ịbọ na nzuzo tinye na so na na-enene otu a ndụ ọ na ama m atara m arụ atara m arụ na mmadụ mana otu a ekwu ife dị n'ime

nwa bụ ụzọ na-akparị m ọ bụrụ eziokwu onye ọbụzọ bịa chọrọ m ebe na na egbuchago nya kịta anya ka anyị gbaba ndị mmadụ bịa ọnụ na-alachụrụ anya abịa ebe a isi kịta agwa m na mba ịzụ ndị ala anụ ọhịa england ọga Jonas onye rụọ onye rie Jonas onye onye onye ọma Jonas mm, ọga m eh. biko iwe ya dịkwa n'ọkụ nwa m na-alụ ya ọ gafe alụsị eh, doro ha anya ọfụma elo chuka nwoke nna rama osiri aṅa dị nwoke m na-ama gada nwoke nna mgbe gboo <laughs> na akọlụ nke ọlụ ezigbo ife na-emenụ ee agbamakwụkwọ yikwanụ alụmdi na nwunye ka gosi aga akagbuli akagbu na gịnị mezi ewo oturu bekee nwata nwaanyị bụ osu <laughs> osu ee nwata nwaanyị bụ osu ya ndo nwanne ọgwụ ife mwute ndo mbanụ mba ka ife ọzọ a ga-eme onwere ife ọzọ a ga-eme nwere mbịa tinye ọnụ <laughs> chuka akpatụkwana m abụ ndị okenye nọ n'ime obodo aka etinyere ọnụ chuka biko ọ bụrụ na nna m ya bụ biko enwe n'iwe ee eh, ọ bụrụ ife a ga-emenwu ya ife eh, ife ndụmọdụ ike inye kịta bụ nke ị ga-achọrọ onye ọzọ ị ga-anụ ị ga-achọ onye ọzọ ị ga-anụ ee eh, eh, ịchọta onye ọzọ abịa nyochazie bịa ebe o si ọfụma ọfụma ee ndo nwanne o ndo awọta ma awọta nke o si adị ndo ee pafakwanụ fanọsi ngwa jisi ike ka ọ dị ka ọ dị ewu Eh, eh, igwe eh. ga-adị n'ọkụ maka na m batara n'okwu a mana ọ nwere ajụjụ m chọrọ ịjụ maka ihe anyị na-ekwu okwu biko Ọ maka osu na-ekwu okwu ya nụnụ ebe efụrụ m amụ onye odeakwụkwọ ah. mụ na ndị odeakwụkwọ ibe m anyị na ha agba mbọ na-afụ ka anyị malụ ka ya si akwụsị ihe a a na-ebugharị na-ebugharị ndị ndị abụọ osu ndị abụọ osu na-ekwe na anya ihe m chọrọ ịghọta ha na ọ bụ ofu chukwu a kele mụ na gị kelee anyị niile a kele ndị ọnụ na-abụ osu dị mba ịmakwa na ndị osu a na-efe chi ha dịka chi nke ha na-afụ anya ka e ha na-afụ dịka ezigbo chukwu ekwetalụ m mana marụkwa na ji nke ha e na-enye anyị ọfụma ya afụ n'ụwa obere ji oke chi nke ha pere mpe mhm. ah, ka o kwe nghọta nekwe anya ka m gwa ụnụ chineke bi n'igwe ekele anyị n'oyiyi otu anyị ọ dị ka anyị nwa adị ọ dịghị mma ka anyị na-akpa oke a na ndị abụọ osu ndị abụ nke ndị abụ nke a mekwu na anya onwe okweghị dị ka osuo ekwuchana m ihe adịghịkwa mma n'oge nwanne ekwenye m n'ife ikwu mana ajụjụ nchọ chọrọ ịjụ kedu ife a ga-emenwu obedana dịbago mgbe gboo mgbe nna nna nna nna anyị anyị fa ọ bụrụ sọsọ na omenala dị jisie ndị be anyị go jide fanani ịmasị onye a nọrọ ka e na-eje esi n'ụkwụ azụ nne ozugbo ife ihe emekọta bụ na ihe enye m nwa ji n'elu nke ị na-enye bụ m enye ah, ah. na ị ga-atụkwasị ya ọma nwa ezi nke mere taa ị chọziri ibu bụ karịa ona gbam achọrọ m ibu bụ karịa otu a ndị maka na ọnọdụ a nọ ya ụdịdị ma kịta na ụdị arụ a m bụ bịa na-agbagwoju ndị mmadụ anya onye emefafa na-enene m anya ọ na-aga na afọfa otu a nọ ka fa nwụta agbajie m ka nkụ wɔgya mu sɛ ɛboɔ ɛbɛta bo nyɛ ana atɔ ɔmo yie nya mie nya nya ntɔkwasɛ nya ɔmo ɔmo ɔmo agye ɔmo agye. tochi watinyere spana nni tinyere ya mmaji ịma nke esi etinyere ya mmaji tinyere ya ozi. mmaji onye mmaji arụkwasa mmaji. Iya, dịka na-ewetala mmaji ma. eyi enyekwa m oke na mụcha ma jikwa anya wee kwu na anyanwa ya kwụsị ụgwọ anyanwa ya kwụ ụgwọ na m akwụ ụgwọ a ọ bụ mgbe ụbọchị ntọ na-ekwu ụgwọ ụgwọ na ụdị gịnịzi kwụọ ụgwọ ili ekwu ọrụ onye na-efu isi ekwu ụgwọ kịta na akwụ ụgwọ ife na-elike mgbe o chọrọ na akwụ ụgwọ Tochi biko wetakwuola olivi nke ya etu anyị si wee tinyekwara spandị onye m nyewe ka ndị ndị biko ndị na akwụkwọ nne ọ na-abasị ka m kwuru ikwugbu ya mkpachie ntị ka na-ekwukwu igbo ọ na-abasị ka m kwuru nsogbu adịla m akwụkwọ nnọọ nke taa ụbọchị mbụ mmaratozu na anyị ife dị na ma ya ile etu ahụ e e na ite anyị ebe ahụ taa esi ndị ka eji akwụzịkwa aka kedu ife eji akwụzị aka ebe ebe ọdọ dị ejiri ọpụta ka ọ nke unu dobere olugbo echi ewere siela anyị nne si e bịa lie livinus nwaanyị efe ọ bụ madam testi ọ ya gwara nke bụ eziokwu maka na nwatakịrị ahụ ife a otu gbachakwu ife niile eji akwa aka ebe a ma ife eji akwa aka ma nke eji agbapụ mmiri ịkwụ aka otu gbachakwu ọ chọrọ ime ụnụ gwa nke bụ eziokwu agwana ngwego kpọnye m nwa gị ka nna azụrụ oge nwa bịa ya ka nna azụ ya ịjụ mana ịjụla ajụ ama mmekwa ọgụ na-ekwutele nwa ọnụ ya eh? ka ọgụ ya eh. agwa ya onye ọya amụ ọgụ nwa mama ga-agwa ya onye ọya anụ mama ma ngwa ya ama m na ọ ya ekwe um, ọma nkwete gị maka ama m onye m na ya nọ madam testi dị ododo ka ihe ọgụ etinyezi n'obi gị n'ebe ụmụntakịrị abụ ụmụ nwaanyị ifuru ụmụ ọkara agbọghọbịa kịta ma ndị nnukwu agbọghọ fancha niile kịta afa atachakwa akwụ n'afịa na-ekwu itinye e anya maka fancha niile otu na afa na-agbụ mmadụ ife nna bụ na o nwere ike otu e fụrụ nwata kịta anụma echi niile kịta ọpụta ọsị gị na akwara n'ebe a bụ livin ịghọta bụ ọchịchọ obi ya chukwu ajụkwa nyara mmụọ ọ bụla ụmụ nwaanyị ile anya n'elu maka na igote igotere nne ya na-eli bata ka ị ga-akụ olife na akụ eli nọọsụ gịnị ọ bụghị ya ewe n'iwe ife bụ okwu ka ịgata ife bụ iji kọbara ya ife ewe n'iwe ribe nnọọ nne gị ka bụ akwa ndina ka bụ nna livi <laughs> ejekwa m ike eji iwe wee gbarapụ nne ya nụma rapụ nya ka ndị na onye iwe na-ewe dịka eji were ịwa ịwa ịwa livi were kwa nwayọ spanna ọkwa ya nwere eh? oh, ya ma afụ afụ na shed ma rienu nri wee nwayọ rienu nri ka ọ baa na arụ chineke nwa ọkwa ihe mmadụ nke ịsa ya afụ ọkwa na shọpụ ya ihe ihe ihe nwekwara ka ọ ya ete aka ma akpọ akpọgo nyetụ m e, obere ohere ma akpọ akpọgo hmm. ụmụnna ebe ka anyị nọ ugbu a amadị m ime ka anyị mata ihe anyị nwere ike ime hmm? ka ọnọdụ a nwekwere ka ọ dị e, anyị ga na-agbasa ozi ọma mgbanwe mgbanwe nke ọnụ ahụ mgbanwe nke ime ahụ mgbanwe nke mmadụ niile mgbanwe nke mkparamagwa ma mgbanwe nke gọọmenti ndị ọchịchị anyị maka na ama m ọ na-enye ọbụla atịkata ọnụ kwuo okwu na ihe a n'uche masị m kwuo ọnwụ ihe abụọ kwụcha ọgwụ ya nọ mụọ na na e, n'uche m ee na mgbanwe a na-ekwu maka ya kwesịrị ịkpatụ ndụ anyị niile mmadụ ncha niile mm. ma otu mmadụ na ibi ya si emekọ ma ọchịchị gọọmenti etiti ma ọchịchị ime obodo ma gọọmenti ime obodo ma gọọmenti etiti ọ kwesịrị ọ kwesịrị ịgbasa mmekọrịta mmadụ niile karo stik sisi karo di sisi karo hmm? gị jizi gị iji gị bịa n'oge ọ dịkwana mma hmm, agara m afịa ah, ka m gagote ife ka m nye n'otu m chie kwuo onyi nwoke a na-aba ka ị mara ọ dịkwu ka mma eso ụnụ ụtọ ka ịkpọ m gwa m na ọbata gị agba na ka ihe bụ ihe ọ bụ na ị nọ na-eche m ka m kpọọ ka ka awọ ya aka bụrụ ka anyị wee bụrụ ọyị emesi na bụ biko gbarịa akpa ma gbarịa ma na ọ na-enu ya enu n'obu nke a ka a na-akpọ ihe na ọ na-agbatu ukwu mgbatu ukwu mgbatu ukwu mgbatu ike nke ọbụla ọbụla ị na-ajụzi ya ka o tinyelụ mma ihe ihe ji ajọ nye apama na ọ na-enu ya enu ọ na-enu ya apama apama ji ọrụ n'aka o ji ọrụ n'aka o ji ọrụ n'aka iwo mba ejata etinye etinye etinye etinye ọnwụnya nwa ya Apa? Apa? n'ime apama maju Apa? n'ime apa ọ kwụ otu a ka anyị si anọ n'udo ọ masịrị m na ịdụ n'otu mm. ịnọkọta na ndị na-adị n'otu bụ mm. ihe mere na ọ bụla mgbe ọzọ mma m abịa ka ya nọkọ ọnụ ka anyị karịa oge ọbụla ebi anyị ga-asị gị ndọ mm. maka ebe anyị nọ oge ụfọdụ anyị na-ewe iwe hmm. mee nka kwe nka kwe nka mana emesịa anyị chara anọkwa n'eziokwu ihe nna ukwu Jonas kwuru amaka hmm. udo ka anyị ji anọkana hmm? ofu obi ofu obi ofu obi ofu obi ofu ofu <laughs> mana anyị si na anyị bụ ofu onye metụkwana ife ibi ya apa m onwe onye na-eje ebe ebe obi gị nọ afọ na-aba anyị mgbe ebe apa ama na-eje apa ama nwayọọ nwayọọ ya bụ sisi ọsọ mmiri ka o ji efecha nkata ọ na hygienic ụmụaka fafidesi kedu ife si ere m ngwa je je kage na sito sinya ni mebu sinya me na oso ka o ka bia O oso kwa o fo na ese o ka na ese ife o we ha na ese na ni ese na ese no mai sisi kero na to rari isi fane fane fane agbakoti agbakoti anwo otu anwo ito ito o di o ka na asu di beba nwanne bi kewe n'ime ọ ga-adị mma mana na-eme ihe ọma na-eje n'ihu mana chelekwe ka m gwa ụnụ ọ bụ ofu chineke a kere mụ na gị ka efere ndị ụnụ na-akpọ ozu mana ụkwụ ụnụ na ha nwekwuru ikike ime ihe ha chọrọ ime o dịka anyị nwa si chekwa na nwere ike nke anyị ọ dịkwa mma anyị ka anyị si wee nwata ya eziokwu ebe a ụbọchị ọzọ anyị ga-asị

na lu ya ka mu na lu ohun mu o aba no su aba ma ni ti lo su je pa mo su wa ba toro mo su o bara ni su nu bo su o tu nu bo su su wa fa nu bo wa dia fa la na aba ma tere aba ma tere tere aba ma Jonas. Onye ruo onye rie onye ruo. Ọ̀gá Jonas. Jee na e, ụlọ mmanụ a. Abịa n'ụlọ ọrụ Jonas. ka anyị ka ihe na-eme a anya mana onye okwu onye bụ onye na-adị mmadụ kedu ka ọ na-eli na na nanya kwute n'ụkwụ unyi ịma na ụgbọala na-aga n'ụzọ unyi si na unyi si n'ikuku si n'ikuku na nwatakịrị a mebiri m ụgbọala olee obere nwa mebiri m ụgbọala mbata ya aka mmecha ya ife taa biko chelu chelu chelu chelu chelu mmecha ife nwaọlụ m nwaọlụ gị chekodi ka ọ bịa biko kọwanụ mme ya ife taa aka m eme ama eme mi arụ gị mebiri ụgbọala a ka ọ na-abịa esi esi ebe iwu akwụ emerigo nsogbu adịghị ka anyị kwụsị ihe ị ga-eme